ogogogogogogo nsa ya mbene mụ na chi m na chi m mgbe anyị na adị na awa anyị n'aba eziokwu ka nna na-ajụ igbo niile ọ bụ ibe niile ndị ọcha mere ka anyị ya emecha ya bụ anyị nwere arụrụ a na ebe ndị ọcha ndị igbo arụkwu onye ama ka njụwa enwejikwere nsọ na ala igbo be anyị ka mmara maka na mpụ na aghụghọ ndị ọcha na-eme anyị na-emezikwu ihe ajụjụ na-ajụ obere na-aba anyị zabara aza ụfọdụ na-aza tamas ụfọdụ hafụrụ nwa agwụ zọba nwa chukwu nwa gwụ na nwa chukwu ọkwa ba mmụọ ka mara mara nya ka m ji wee jụba ire onwa na asị ọkwụ ya emechaa na mana nke ka njọ nke na ewe m iwe mpụ na aghụghọ ndị ọcha alụkwọ nwa na ala igbo ka anyị na-emezi sara anyị na-eme omume ndị ọcha ngwa ka nke ọrụ na akụkọ kwụ mara adịghị na mba kwụrụ akwụrụ ọrụ na gbuwe na-ekere m anya ọhụogori ibe na mmanwụ a sị na ogori otu igwe ego nya ka m ji jebe owere omume mmanwụ wee mechara mmanwụ chi mgbe e asị na eziokwu na aka na-achị imo na-eme ncheta ọmụmụ oyibo kpọrọ ya bedde ogbuoja ndị igbo njebeni jebenya m ibe wee jeje ruo ka m kwedoro ka na-achị mgbede ejigwa agụ n'anya esi na eji eje gbara m ana na okwu na ebe nje anọ wee nweta onwe m nje gbara ana gbacha fọtazi n'ene anya maka ọ na-abụ eziokwu eziokwu akwụrụ ọnụ wee kọba ntụtụ na ọ na-awa dike n'aba nsị ka ife nje njeji wee machi ife nje njeji wee chuo oyi ka mmanwụ wee chụ n'oyi wee na gbo kama oyi ya atụbụ nwa aja agụ ntive uwe m na ikoro asị m jewe na ọsịsịs hotel ebe ife na-eme mgbe gbe da ataruwe aka na-eje na-ejere nekwu ụmụ agbọghọbịa eme nkarị nsị bụ riri ejuo ma agụ onye ji enye m akpata ka nkurugbo nye m ife m kugburube mkpọ ofe agbọghọbịa si ya bịa kene onecha m anya anyị hụwa ọnụ hụ chọọ uwe dabara m na mmanwụ mkpọrọ nwata nwaanyị na ruwe balizie ebe nwa gbara na nje anọ wee zuo ike ebe nji anọwụ eri ibekere isi maka ọnwụ egbunwuto rie ibekere isi mkpọrọ kọna egbughu ude na ọnwụnwa nwụchie nya ka m jiri baruo ọsị ya ji asa ahụ nsị ya ji esa ahụhụ sacha nsị ka nsakwune ekechara mkpụrụ ụbịa nka njụwa hiti oji egbu mmanwụ ka njụwa dị ukwu ọkụ emewuo na mmanwụ be m nya ka m bara saba ahụ wee sacha fọta n'elu akwa ka nna wee ribe ngwa abịa ngotere ka ntọ ngwugwu nji wee batana aka na emeghe ngwugwu utokwuru nwoke ọtọ utokwuru kwuo ma ọtọ ntime okokoko agba ọbịa mkpọrọ n'echi nna na-ene anya ọ bụrụ agbọghọ techacha ka m batara n'ụlọ ọsacha ahụ utu kwụrụ ya ọtọ biko utu ọ na-akwụ nwaanyị ọtọ ka m mara amara na-ekwu anya ọ bụrụ nwoke ibe nka dịrịrị kpọta ala owere ka m jụọ ụnụ biko mmekọ nwoke na nwoke owuwekwu ne ka njụwa alụ na-emejikwe ndị igbo be anyị ụnụ ka mụ na-ajụ onye ọ dị n'eziokwu eziokwu o nwere bee ya ọnụ o nwere oke be ya ọdụ maka na eziokwu onye a sịla ele akala agwọ ọ na-achụ aka achụ agwọ ọkwa akaba agwọ ndị be anyị oyibo kpọrọ ya homo ụwọrụ kpọrọ ya gee di ya ọ bụ nsọ na ana igbo ka nke ọrụ ụnụ nwoke ịdị nọ nwoke bụ nsọ ịmakwa ka a na-ekwu nsị ya nwoke gị naba ipe nwa gịnị tiri gị n'ụlọ omume nwe onye ka ị nabụ ọsị m nwoke m m rilasị n'onu oyi iwe njụọ ya rilasị nwụọ nke mmadụ ka nke mmụọ mụ bịa ka anyị mee ibe na ọ dịkwa n'ihe ọkụ ọkụ nsị obibịa mmiri gbagbunyekwaa ya anya akpị mgbede gbagbunyewa ya anya ha sị ya na eziokwu eziokwu akwa ya n'ọnụ ịgbọ nwa nwa kwa anya na oguzoma nwunye ọchịmanya mkpọkọ oyi ọza ma nza nsị ya na agụọ mvọgụ abọ mpụkụ ya n'ime ụlọ ama nsuo ya ọnụ maka na nsuo ya ọnụ chi mgbede egbere ọma gbaa igburu gbaa ụka ọma bụrụ nne nnecha ya anya sị ya na o ji arịda enu ido daba nke ahụhụ maka na eziokwu ya na uchie ya aja na-echie ya ọma dịrị ya na njọ kedụ ka nwoke ya esi gbara nwoke wee nakpuo biko a na m ajụ ahọrịkwa ngị dị na owere ọkazi mma ohi anya ọcha dị mkpa ịkpọ dị mkpa anakpuo makazi igbo ka nsị okweserebe okweserebe ogbu ọja ndị igbo nwa na nka isi mee ya ha aba na ọba ekere ede ịbakwa nwoke ịdị na nwoke ọ dị na nsọ ndị igbo be anyị onye ọ dị tinye ọnụ ka anyị mee n'anya m ibe omenala anagwekwe kedu ji ka esi hafe ogori nne nwaanyị chọba nwoke igbo be anyị na mgbe gboo mgbe gboo gara aga nwoke ọ bụ na nụrụ nwaanyị nwere ikike onwe nwaanyị di ya nwere nrị ọhụrụ ajadu ọkwaba ha dị ya wee kwachaa egbufebere ya kwa ọma ha bụrụ nnene ọ fọbara ya ji n'ọkụ sokwabara ya nke uwe dịrị ya na mma nwoke mere ịnyam ive nwoke nukwuru nwaanyị inwekwuru ikike agba ọbịa adịghị mma ụnụ kpọọ daba ịkpọrọ ya nakpuwe mana ịkpọ dị mkpa anakpu onye ọwọna mere ihe akpụkpara ana igbo tọbụ ya kpuru kata mkpu eziokwu nwoke ọwọna nọ naanị igbo dị na nwoke igbo dị anyị ife m na-ekwu ana igbo adịna ya mma enu igbo adịna ya mma ikuku a na-eko na igbo nyasara ya hụ kedu ka mpụ na aghụghọ ya esi mebe anyị igbo agba nkịtị biko igbo ka nna ajọ hụọ bụ anyị ji igbo ọ na-arụjikwa ọrụ ya etinye ma ọhụ igbo niile na-ana wee tinye nwoke ọbụla nọ n'ala igbo menya m ife ụka kpuchie ya oyibo kpuchie ya ana igbo gị kpughekwe ya ana igbo ịgba nkịtị nsọ na ana emebe gị n'enu maka na eziokwu ibe ji mara akpụkpara na igbo hụ onye merụ ana ọfụ n'anya nya ka m ji asị ndị na-emenya m ife onye nwe anyị na ọgba ọbụ mgbe anya enu na ana na-ekwe ya anya akwụkwọ ya na igbo kpọọ ya anya ife m na-ekwu ọnwa anwa menya m ife ọyaba nkefu ọma yaba nkecha ọsị na ncha ncha foto daa n'ibi maka na arụ na-emezi igbo ka nsere agba n'igirige ọkụkọ njiji agbafe emenwụna gị n'ezi ogbu ọja ndị igbo dike ogbu ọja ka nnaba okoriokwu na mmanwụ n'ọbịa m n'isi ka mgbadobe ihe rie odogwu n'ezi okokokoko ewe m na mmanwụ aja agụ ka njebe igwe jenga mụnwa bụ ọfịa nwa ezigbo nwaokori na-asị gị ife abụ mba